AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ekele Chineke onye kere eluigwe n'ụwa onye nyere anyị ohere nke anyị ji na-anọkọta n'ihe omume nke ụbọchị taa ma na-anabata onye ọma na-ege ntị onye ọma na-anụ asụsụ Igbo onye ọma na-ekwu Igbo ịbịala eji m obi ụtọ na-anabata n'ihe omume nke ụbọchị taa na-arịọ ka anyị nọkọta mgbe anyị ga-amụkwa n'okwu nke Jizọs mgbe anyị na-amụ akwụkwọ nke nwanne anyị nwaanyị dere na otu anyị ga-esi wee zụlite ụmụ anyị n'ụzọ nke kraịst a na-akpọ Child Guidance ọba akwụkwọ Ellen Gold White ndere ọba akwụkwọ anyị na-eleba anya n'izu a ka anyị wee ghọta nkwa na ngọzi nke chineke nyere anyị n'izu a anyị na-amụ akwụkwọ nke ụmụ anyị kwesịrị ị na-agụ mbụ akwụkwọ nsọ nke chineke n'ụbọchị taa anyị na-eleba anya otu akwụkwọ nsọ Chineke ga-enyere ụmụ anyị aka ka ha wee mesie obi ha ike ọ bụrụ na ọ bụghị nwa ihere na-eme site na ụmụaka abụghị otu anyị ga-enwe ụmụaka nke bụ ha pụta ha nwere ike ikwu okwu ndị mmadụ anụ olu ha ndị mmadụ aghọta ihe ha na-ekwu n'ezie nwekwara na ụmụaka nke na-eme ihere ha na-achọ ịpụta ha na-achọ ikwu okwu ha na-achọ ka ha na ụmụaka ndị ọzọ mekata ihe akwụkwọ nsọ ga-enye anyị aka ka anyị wee kọwara ha ihe mere n'ime akwụkwọ nsọ ka ha wee ghọta na ha kwesịrị imesi obi ha ike site na Chineke bụ onye na-enyere mmadụ niile aka n'ime ụwa anyị nọ n'ime ya onye ukwu onye nta ka anyị kọọrọ ha akụkọ nwanne anyị nwoke mgbe Pọl gara n'ụlọ mkpọrọ anyị ghọtara otu Chineke ji zita ndị mmụọ ozi ha wee bịa wee doghachia chains nke ji jichie ha n'aka ma n'ụkwụ ha anyị gbalịa gwa nwatakịrị anyị akụkọ nke Pọl a ọ ga-aghọta sị na n'ime ihe iri uju ma ọ bụ n'ụjọ nke ụwa na-eweta ọ ga-aghọta sị na ihe ọbụla nke ekwensị na-eweta n'iru ya chineke ga-enyere ya aka ka o wee pụta n'ime ya ka anyị kọkwa akụkọ mgbe ndị na-eso ụzọ nke kraịst nọ na mmiri mmiri ahụ na-erikpu ụgbọ mmiri ha ka anyị ghọta na mgbe ha kpọkuru kraịst chineke bịara nyere ha aka o wee sị ka udo wee dị peace be still udo wee dị ma na-akọwara anyị n'ụbọchị taa ụkpọ akụkọ ndị a ga-abụ ihe nọ n'ime akwụkwọ nsọ n'ezie anyị na-agwa ya ụmụ anyị ọ ga-eme ka obi ha wee sie ike ọ ga-eme ka ha wee ghara ịbụ ndị ihere ha ga na-eme ihere ha ga-aghọta na Chineke bụ Chineke nke na-enyere anyị aka site n'akwụkwọ aza ya isi iri anọ na otu amaokwu nke iri ọsi otu a atụla egwu gị ka m nọnyere elela anya gburugburu n'ụjọ n'ihi na mụ onwe m bụ Chineke gị m ga-agba gị ume m ga-enyere gị aka m ga-eji aka nri nke ezi omume kwagide gị amen atụla egwu gị ka m nọnyere elela anya gburugburu n'ụjọ n'ihi na mụ onwe m bụ Chineke gị m ga-agba gị ume m ga-enyere gị aka m ga-eji aka nri nke ezi omume kwagide gị nwa chineke ọma na-ege ntị anyị na-ahụ na chineke na-ekwe anyị ezigbo nkwa ma anyị atụla egwu ihere emela gị nwa chineke nwa ọma na-ege ntị enwela ihere adịla nọ n'azụ a na-ekwu okwu ị gaghị asa ajụjụ n'ime ebe na-agụ n'ụlọ akwụkwọ ihe a jụrụ gị ịchụghị ịsa ya site na-eche m ga-asata ya tọbụ na m ga-asata ya chineke chineke na-ekwu okwu sị ma anyị atụla egwu ka anyị nwee mmụọ nke ikwere na chineke ka anyị tụkwasị chineke obi anyị niile mara na onye nwere ntụkwasị obi na chineke nwee okwukwe n'ime chineke ọ dịghị ihe chineke na-apụghị mere onye ahụ ọ ga-enyere anyị aka ọ ga-enye anyị mmụọ nke kraịst ọ ga-enye anyị mmụọ nke mmụọ nke ụjọ ga-arapụ anyị anyị abụrụ onye ga-efe chineke n'ime mmụọ ma n'eziokwu ma na-arịọkwa onye nne na onye nna na-ege ntị n'ụbọchị taa ka anyị gbalịa na-agwa ụmụ anyị ka ha na-aga ụlọ nsọ Chineke ha dị n'ụlọ nsọ Chineke ka ha gbalịa na-emekwa ha ụmụaka na-eme site na ụmụaka na-aga ụlọ ụka n'ụtụtụ ahụ n'ime ụlọ m ga-agwa ụmụ m sị onye nkụzi unu si ka agụụ uri mepee ọnụ gị gụọ uri a sị ka ekpe ekpere mechie anya gị ka ekpe ekpere akpọ gị si gị bịa ekpe ekpere ka ị were obi ụtọ n'ịhụnanya nke kraịst kpee ekpere ahụ ọ bụrụ sịrị na-akpọtụ gị n'ikpe ekpere gị nọrọ onwe gị mechie anya gị ka ekpe ekpere ma na-arịọ anyị ka anyị gbalịa na-agba ụmụ anyị ume ka ha na-agụ akwụkwọ nsọ ọ ga-enyere ha aka ka ha na-aghọta na o nweghị ihe mmadụ na-aga ahụ n'ime akwụkwọ nsọ Chineke ha na-agụ akwụkwọ nsọ kwamgbe kwamgbe ha ga-aghọta na ihe ọ bụla ha na-emere onwe ha ha na-eme ya n'inye aha nsọ Chineke otito a naghị agụ nri n'ime ụlọ ụka ka a sị na olu onye ahụ makasị mma a naghị ekpekwana ekpere ma ọ bụ ime ihe ọ bụla ọ bụ n'ime ụlọ nsọ Chineke ka e were too mmadụ n'ezie ọ bụ ka e were tụọ aha nsọ Chineke ka anyị mee ka ụmụ anyị na-aghọta ihe ndị a ha ga-aghọta ihe ndị a ma anyị nyere ha aka ka ha na-agụ akwụkwọ nsọ Chineke ama m na Chineke ga-enyere anyị aka ama m na ọ ga-agba anyị ume ama m na anyị ga-eme ihe ga-atọ Chineke obi ụtọ imeela onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ị nwekwara ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka anyị nọ nwayọọ mgbe ndị ụmụnne anyị ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma onye nwanyị bịa nụrụ akwa ụmụ gị obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele ndị Seventh Day Adventist Church Choir ụmụ ọcha na-abụ ọma nke unu gụpụtara n'ụbọchị taa ka udo Chineke chia n'etiti unu n'aha Jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na 0706 363-7224 ka anyị nọ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche onye ọma na-ege m ntị ị bịala anyị n'ọla ka ọma n'oge emume nke ndị Igbo na oge dị ka nke a ana m arịọ ka onye nwe anyị gaa n'ihu ịgọzi gị na oghere ndị ị na-ewepụta ige okwu onye nwe anyị a ga-abụ nke efu onye nwe anyị ga-eji ọnọdụ ndị a gọzie gị gọzie ezinụlọ gị gọzie ihe niile banyere gị n'aha jizọs mara nke ọma na anyị na-ekpere gị ekpere na anyị na-arịọ arịrịọ pụrụ iche n'isi gị ọ ga-adịrịrị gị na mma n'ụbọchị ihe omume nke ndị Igbo n'okwu Chineke taa anyị ka nọkwa na ụzọ esi agbanarị ọchịchọ nke anụ arụ ụzọ a ga-esi gbanarị ya anyị na-atụgasị ha n'otu n'otu otu anyị ga-esi gbanarị ọchịchọ niile nke anụ arụ ma cheta na anyị sịrị na ihe ndị a e mara ndị na-enwe mmụọ Chineke n'ihi nke ị kwesịrị ịgbanarị ya. ị kwesịrị ịgbanarị ha ị ga-achọ ụzọ ka ị nwee ike gbanarị ha nke anyị na-eleba anya taa bụ nke a kpọrọ nkewa dissension nkewa dissension nke a bụ ịkọwapụta ikpe iche iche na ozizi nke na-adịghị akwagide okwu chineke mmadụ iweta ozizi na-eweta nkewa nọ ihe ọmụmatụ ihe lucifa mere n'eluigwe bụ nkewa n'ihi na o mere ka ndị mmụọ ozi bụ ndị mmụọ ọjọọ ya taa mara na ọ nwere ọchịchọ ọchịchọ ọjọọ nke bụ iweta nkewa na eze nke onye nwanyị chineke na-achọ udo ekwesu bụ onye naanị na-achọ ọgba aghara na nkewa n'ebe ọbụla ọ chọtara onwe ya dị ntị gị onye na-achọ nkewa gịnị ka ị na-achọ dị n'ime nkewa ị na-achọ gịnị ka ị na-achọ nkewa bụkwa otu n'ime mmezu okwu amụma n'oge ikpeazụ n'ihi na alaeze ga-ebili megide alaeze ihe ndị a bụ nkewa nkewa a na-ahụ ya n'etiti nzukọ ndị kwere ekwe a na-ahụ ya n'etiti ndị na-arụ ọrụ n'ihi na ọ na-apaliterịrị na akụrụmizu nke otu onye n'etiti ndị ahụ bụ onye nwere obi ilu obi anụ n'ime onwe ya megide ọrụ a na-arụ megide ihe a na-eme mana akwụkwọ nsọ na-agba ume na-ekwu okwu dị iche na okwu fọtara ihe ime ka mụ na gị abụọ mara na ihe a chọrọ n'aka anyị abụ nkewa ihe a chọrọ n'aka anyị bụ ime ka ihe niile dị n'otu gị onye na-arụ ọrụ gịnị bụ ntụnye gị mgbe ị na-ahụ nkewa n'ebe ị na-arụ ọrụ gị onye nọ n'ezinụlọ gịnị bụ ntụnye gị mgbe nkewa batara rịị n'ime ezinụlọ gị onye na-eweta omume ha ndị na-ana ndị na-ekwesị ekwesị n'ime ezinụlọ makwa na ọ bụ nkewa ka ị na-eweta n'ihe ọmụmatụ ezinụlọ ụlọ niile bụ ndị na-ekpere chineke mana ihe mee gị gị gbara gawa na dibia afa ị na-eweta nkewa akwụkwọ nsọ sọ ya nsọ ụmụ mmadụ sọkwa ya nsọ o nwere ihe ị ga-emerịrị taa ezinụlọ ekewa mana mgbe ụfọdụ gị hụ ndị na-asị e, ọgbasa m onye chọọ ka ọ dị ụtọ a ya onye na-achọ ọ ga-adị nwanne m nwoke nga adị ntị onye nwe anyị abụ onye ekwu ọzọ eme ọzọ ọ bụkwa na onye na-achọ nkewa ile ndị mụọ ozi niile ndị ha Chineke nọ ha ka nọ ebe ahụ o nwebeghị mgbe anyị nụrụ akụkọ ọzọ si na nkewa adịla mana bịa na alaeze ekwesu nkewa dị n'ebe niile dị iche iche n'ihi na nkewa malitere n'aka ya o tinye nkewa n'otu ndọrọ ndọrọ ọchịchị ya etinye n'etiti nzukọ ya etinye n'etiti ndị ụkọchukwu ya etinye n'etiti ndị nkụzi ya etinye n'etiti ndị ndu ya etinye na ngalaba niile dị iche iche ịbụ otu n'ime ndị na-adọ ndọrọ ndọrọ ka nkewa dị mmụọ nke nkewa esite na chineke abịa ọ bụrụ na ihe a na-eme bụ n'ihe ọmụmatụ ka e nwee ike kewapụta otu na nzukọ nke na-alala n'ogo dị elu iji mee ka ozi gbasaa onwe dị ihe ọjọọ wụ nke a eji anya udo eme ya ejikwa nghọta eme ya mana nke m na-ekwu okwu ya wo nke a obi ilu dị n'ime ya nke a obi ilu dị n'ime ya ka m gwa gị ihe ọ na-akpata ọ na-akpata efufu n'ihe ọmụmatụ o nwere otu nzukọ ebe e nwere nkewa nkewa dị oke egwu otu onye eburu ekwentị ya kpụwa mmadụ na-abịa nzukọ si onye ahụ na onye n'otu a si na grupu nke ọzọ nọ ihe n'otu a banyere ya onye ahụ mmiri bọtụ bịa chere onye bịara ikpere chineke chee ya n'ụzọ kụpụ nga ọ bịara ịma ya bọtụ mgbe o fora bọtụ ka ọma onye bịara ibu ya akụpịa mkpụrụ eze abụọ nkewa onye kpalitere nkewa aka ya so na ya onye gara were ekwentị kpọọ aka ya so na ya bịa eru na onye kụpụrụ akụpụ aka ya so ya ị na-ahụ na nkewa na-abụ isi bite ebele ebele bita mbụrụ ị na-ahụ na nkewa na-abụ ihe dị na njikọta ọnụ nke akụta nka nke ekụta nke ọzọ nke ole ekụta nke ọzọ mgbe ị na-ele ya anya ebe niile agha saa nkewa nkewa bụ ihe akwụkwọ nsọ kọwara sị na o nwere ndị na-eji ozizi ụgha dị iche iche ọ bụrụ na ozizi na-ezi na nzukọ na akwụkwọ nsọ enwe otu olu kwụsị ozizi ahụ ọ bụrụ na ozizi na-ezi na-ebutarịrị ọgba aghara dịka onye ụkọchukwu kwụsị ozizi ahụ ọ bụrụ na ozizi na-ezi dịka onye lerida onye evangelist na ozizi na-ezi na ọ na-ebute nkewa kwụsị ozizi ahụ iziri ya na chọchị chọchị a nkewa dị izi ya na chọchị b nkewa dị izi na chọchị nwee eze nkewa dị nsogbu dị n'ozizi gị ahụ kwụsị ozizi gị ahụ jide ego n'ozizi gị ahụ jide ozizi ya were ozizi ahụ gaa tinye n'ebe a na-echekwa ozu ka ọ ghara ịdịkwa ndụ ọzọ n'ihi na ozizi ahụ bụ ihe na-egbu egbu ozizi ahụ bụ ihe na-ekewa ekewa nkewa nkewa nkewa nkewa nkewa n'ihi nke a ihe ọ bụla ị na-aga izi ya bụrụ ihe ga-eweta ịdị n'otu ile mgbe pọl dere ndị efesọs akwụkwọ ihe ọ na-edekarị bụ ihe ga-eme ka ha dị n'otu ihe ga-eme ka ha dị n'otu ee ozizi ha ga-abụ ozizi ga-eme ka ha dị n'otu ọ ga-abụ ihe ga-eweta nkewa n'etiti ha taa nkewa dị na akwụkwọ nsọ ọtụtụ ndị meperela ụka nzukọ ya bụrụ na nzukọ ndị a ihe butere ya bụ nkewa gaa n'ọtụtụ ọtụtụ ndị ụkọchukwu ndị si chineke kpọrọ m ije ozi ọ bụ nkewa kpọrọ ha n'ihi na mgbe e lere anya ego na-abịa ego na-abịa onye bụ GO eburu ego na-etinye nke ọ na-enye onye na-ama lelele na nganganga na-eje ozi ya na-elekwa ego anya <laughs> ego adịghị eri ya aka echi ile ya asị na ọ na-adọkara nke ya onye ọdọkara bụrụ ofu spika gụwa abụ kee ya ndị mmadụ abịawa nkewa n'ebe ahụ ọ ga-enwekwa ndị so ya gawa nkewa onye ji onye jikwana ego ji jikọta ọnụ iji ego emegiri ji ego ala niile meenụ ka ọrụ dị mma momijio onye onye wụ di gị chọọ ime ma ndị ihe na so na-arụ ọrụ gị si ya ọ na-eme ngịnị ihe ka ọ na-eme ngịnị ya hapụ ime ihe o kwesịrị ime ọrụ a na-agbasa leme onwe gị anya nwunye onye ozi leme onwe gị anya ka ozi gị ghara ịbụ ozi ọjọọ n'elu isi dị gị n'ihi na e nwere na nwunye ndị ozi ndị na emela ka ozi dị ha gbasasịa mee ka ozi dị ha laa n'iyi mee ka ozi dị ha bụrụ ihe ịkwụ emu na ihe ịta ọchịchọ ego na-ebute ozizi ụgha ọ na-ebutekwa nkewa ọ na-ebute nkewa n'etiti ndị kwere ekwe arịọ m onye nwe anyị taa ka o wezụga ihe niile na-akpata nkewa n'etiti gị na n'etiti n'etiti ụmụnne na ụmụnna dị iche iche ime ka anyị niile bụrụ ndị na-agaghị enwe nkewa nkewa na ozizi nkewa n'imekọrịta ihe nkewa n'ebe ụmụ chineke ka nke a bụrụ nketa na oke anyị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo